mkpụrụ maọbụ ọ mkpụrụ edemede Igbo dị iri atọ na isii. mkpụrụ edemede Igbo dị iri atọ na isii. Igbo language has 36 alphabets.